ndeewo na ụmụaka igbo ndị nọ na mba united kingdom abịala ka anyị ga-efe ntị ebe ị na kpọọ nwa gị maka ihe mere ọnụ nkapụ jiri too ogologo biko geenụ ntị ndewo ndewo ihe mere ọnụ nkapụ jiri too ogologo ihe mere ọnụ nkapụ jiri too otu ụbọchị otu ụbọchị mgbe rọrọ ụtara mgbe rọrọ ụtara bi n'ọnụ bi n'ọnụ ka ha gba mgba ka ha gba mgba butere ite ofe ọkwụrụ butere ite ofe ha ga-eji ofe ofe ahụ rie ofe ahụ rie ụtara rie ụtara ma ọ bụrụ na mbe anwụde ụtara ma ọ bụrụ na mbe enwudu ụtara ka ha na-agba mgba ka ha na-agba mgba mbe kpokọrịpụ n'ala mbe kpọkọrịpụrụ n'ala nke kwụbụrụ ite ofe ọkwụrụ nke kwụbụrụ ite ofe ọkọrọ dochie n'ọnụ ụtara dochie n'ọnụ ụtara ụtara gbara ọsọ sugbula ụtara gbara ọsọ sugbula n'ime ite ofe kwuru dapụtara nke ahụ gara tụtụrụ ya rie nke ahụ gara ya rie jiri iwe mịa nke ọnụ iwe ọnụ michara mkpụrụ okwuru michara mkpụrụ okwuru ahụ nke a mere na Ọnụ ahụ toro ogologo. Nke a mere na ogwu ahụ jiri too ogologo. Ihe omume. Ihe omume. Kedu onye ya na nye na mbe gbara mgba ebube? Mba Obinna ịma. Zaa anya Obinna. Kedu onye ya na nkakwụ gbara mgba? Zaa anya ike. ọ bụ ọ bụ nkakpụ kedu onye na mbe gbara mgba ụtara ụtara kụọ na aka nkado obi jụọ jụọ onye nwudere na mgba ahụ kedu onye nwudere na mgba ahụ obi ụtara kụọ na aka ọ ụtara udo n'ala maka na gịnị mbe achọ ịgba mgba mbe kpọkọrịpụ n'ala kwuo kpọkọrịpụ pụta na osiri ike ozugbo a bịara ọkpọkọrịpụ ka uli ede adaobi jụọ nọla ofe gịnị ka nka kwugburu bịa chidike chidike e, ofe gịnị egwusi ọkwụrụ kendi o gburu bịa oke nwa nke bụ jiri ọwa ahụ wee dochie n'ọnụ ụta n'ọnụ ụta kwuo na aka kedu ihe mbe mere nkakwu ebubeze anya nkakwu bụ emi ọnụ ọnụ tie nye mkpu papa nkakwu bụ emi ọnụ ọnụ nkakwu bịa mịa lọlọ ọfụma ngwa ngwa zia ya anyị anabago anyị ekenekwe unu ọzọ ewonu maka ige anyị ntị biko gosi na anyị akala ịfụnanya ma kesakwanụ daalụnụ